igbo nụ nke a bụ ikoro ụbọchị tata bụ ụbọchị nke ikpeazụ ụbọchị satọde nke ikpeazụ n'ọnwa Jenụwarị na arọ 2021 nwa onwe m na-ekwu okwu bụ maazị Oke Ụkọchukwu ndị mụ na ha nọ n'ịkpa ụka taata bụ maazị Ejikeme Ọbasi maazị Kanayo Odeluga Igbo mma mmanụ dịka m si kwu onwe m bụ maazị oke ụkọchukwu ihe anyị ga-akpa n'ụbọchị tata bụ ịga n'iru n'ebe anyị kwụsịrị n'izu gara aga n'izu gara aga anyị bidoro ịkpa ụka banyere nkata ndị izuọra izu ụmụnna sọrị kpọlụ ọtụtụ ndị mmadụ nọ n'ime Naijiria ma ụfọdụ bụ ndị Igbo ụfọdụ bụkwanụ ndị ọzọ ndị bi n'ime obodo ha na-akpọ Naijiria ịkpa nkata ịjụ ajụjụ isi ọzọ emena nkata banyere ọgụ ahụ a nụrụ na arọ iri ise na otu gara aga mgbe ndị a na-akpọ ndị Biafra na ndị Naijiria nwere nsogbu ndị a kpọkwanụ n'ụka ahụ bụ ụfọdụ ndị a maara aha ha na Naijiria bụ nwaada Onyeka Onwenu bụ onye Igbo maazị Adebayo bụ onye Yoruba maazị Shehusani bụ onye mgbago ugwu n'ọtụtụ ndị ọzọkwa ndị nọ ebe ha dịka maazị Nnamdi Kanu anyị kpara n'ozu gara aga ụdị ụka wee bụ ụka si wee gaa ọkachasị etu eh, onye na-anọchite anya ndị eh, nọ n'ọchịchị Naijiria eh, wee kọwaa ihe emere n'oge gara aga na etinyenwa si wee fụ ya bụ ọgụ Naijiria na Biafra na ihe ya bụ ọzọ emena pụtara na-abụ na ajụọ ya mana anyị nyelụ ebe ntụziaka n'ebe ndị mmadụ nwere ike iji wee jee gee nya bụ okwu ekwu na nkata kpara na YouTube ọ ga-abụ anyị chighatazie tata ka anyị gaa n'iru wee kpa agbanye nkata mana ka anyị na-aga n'iru ịkpa ya bụ nkata ka ihe a na-ekwu ọzọ emela na Naịjirịa ọ dịkwa ka ọzọ emelụ maka ka a na-akọnye bụ akụkọ n'izu a anyị nọ n'ime ya ka anyị nụrụ mkpamkpa kpalụ n'ọlụ Imo steeti ebe a na-akọ mana onweghị onye nwere ike ịkọwanwu etinyebụ ihe si bido na etu o si wee kwụsị na-enwere nsogbu nke metụtara ndị ndị agha Naijiria ịbata n'ime obodo a na ha na-eme eksesaịz ma ọ bụ ndị ndị ndị oyibo ma ka onye mgbe onye isi ala na ya bụ obodo nye ya gọvanọ na-achị steeti Imo steeti kwuru okwu rukwee tata mụ na gị na aba enweghị m ike ịgwa gị sị gị nekwa ihe mere nekwa ka o si mee nekwa ka esi wee chịkọta ya mana ekene dịrị Chineke na ya bụ mkpamkpa anaghị akpazi mana ọ ga-adị mma ịchọpụta ya bụ ihe na-eme maka na ọha ncha ka a na-asị ọzọ emena ka m rapịa ebe a tinye ya n'aka maazị Ejikeme Ọbasi maazị Ọbasi ịghọta ihe a sịrị mere n'ọlụ Imo steeti o doro gị anya ya bụ akụkọ a na-akọ ka ị ghọtara ihe mere ịma a sị na agwọ otu onye e, anaghị ala ahụ ya were eke anyị nwa anọghị mgbe ihe mere kama ị na nwaanyị na-atụtụta e, nta akụkọ ebe a na ebe a na ebe a ya edo anya na ihe a e ga-ekwu banyere ihe nke mbụ bụ na adịkọ ndị uwe ojii bidoro ihe a otu m chenụ n'ọkwanụ na ndị herdsmen ejule n'ebe niile bịa n'ime ubi ndị mmadụ n'ọlụ ga na-eri ihe akọrọ kọrọ akọ agwa ha ha pụọ ha enyewe nsogbu ga-akpọ ndị uwe ojii ndị uwe ojii abata nyewe ndị nwe obodo nnukwu nsogbu anọzi ebe na-enye nnukwu nsogbu eh, ụfọdụ ndị ọrụ agazie ga kpọọ ndị eh, Eastern Security Network ndị ahụ abịazienu chụpụzie eh, nyere aka chụpụ ndị Awụsa ndị uwe ojii abịa inye ha nsogbu eh, ha na ndị uwe ojii akwata ọ arahụ ndị uwe ojii nke ọma ndị uwe ojii agbalaga eh, gazie kpọọ ndị ọchịagha n'obi nze ndị ọchịagha abata n'obodo ama m na a ga-akpami ihe a kama e, ihe m ghọtara bata n'obodo hapụ ndị unu ga-asị unu na-achọ gbakanyewe egbe ebe ọbụla machiri ha wee gbagbuo mmadụ ole na ole na-enweghị ihe gbasara ha na na-aga ma aka na-emekwa nke ahụ ndị Eastern Security Network abịa tụọ ha ọgụ eh, ọtụtụ dịka m si nụ ha ma agbafukwe agba ma ụgbọala ha ọkụ na ihe a niile ya adịzie ka <laughs> nsogbu ọ ga-adị kama eh, ụfọdụ ajụjụ anyị nọzi na-ajụ kedu ihe na-eme kedu ihe na-eme anyị na-anụzi na eh, ndị ọchịagha alaala na ebe niile ajụkwala oyi ka mapụgodo ya taa o ka m chi ghọta ya ihe m. maazị odeluga hmm. ka anyị na-anụ ya bụ akụkọ ọ bụrụ naanị ya bụ ihe na-eme n'obodo maka na ka tupu nke ọlụ eme ka anyị na-anụ na onye isi ala Naijiria achụpụla onye nọ ka onye isi ndị ọchịagha na ya bụ obodo tinye onye ọzọ ma ka a na-eme nke ahụ anyị fụkwara ka ọ dị ka ọtụtụ ndị iwu ndị agha Naijiria ma ị aṅụrị na-aṅụrị ọṅụ na-agbanye egbe elu igosi obi aṅụrị ha na-ewepụrụ onye nọbụ ya mbụ wee tinye onye ọzọ nke gosiri na ya bụ ihe ada aga ọfụma ọ na-enu akụkọ a na-enu ihe mgbagwaju anya na-enu ife ife um, anyị amarọ ka o si mee ma ọ bụ ka ihe kpatara agwa o doro anyị anya ihe kpatara eji wee wepụ onye nke mbụ tinye onye nke bụ n'elu ya ka anyị nọ na-anụ akụkọ a ọ ndị agha Naijiria ka ọ dịrị idebe iwu n'obodo n'ime ka ife dị mma ọ naghị arụ arụ ọrụ arụ maka na anyị ma na ihe na-eme n'ugwu Hausa ndị na-egbu mmadụ ndị na-atọ mmadụ ndị na-eme mpụ dị iche iche ndị agha Naijiria enwebeghị ike idebe nyabụ ọnọdụ ka ọ dị mma mm-hmm. mana ihe gbasatara ihe ichekwa idokwa obodo na idebe iwu obodo ọwụkwazi ndị agha Naijiria ka a ga-eji wee mee ka mba dị n'udo kedu ihe gị onwe gị chere na akụkọ a na-akọ n'ọrụ um, ịma na ndị be si na-agwọsi ala na ịkụ ọnya gbam adagha ofu ife onye ọbụla bụ onye na-eji e, mkpara anya mmiri n'obodo abụ Naijiria ga-aghọta malụkwue bụ na ndị na-achị Naijiria kịta bụ ndị amị ndị a na-akpọ Class of 1966 ndị afọ bụ ndị Melo kuu Julaị 29 1966 ọtụtụ n'ime va sonia wee kuu eji wee gbu nsị na fajie ọfa bụkwa n'ime ndị nusoro Biafra ka mgbe ya bụ ọgụ ji wee bi o nwere ọchịchị ọbụla Naijiria nwegoro ichi isi na ike ma ndị amị enwere aka na ya ọtụtụ n'ime anyị ma na ndị na-achị Naijiria kịta bụ ndị amị ndị yipụrụ uwe amị soja ha wee yiri agbada mana ife na-ebe ka na-ebe ajụjụ ịjụ bụ si kedu ife ndị amị na-eme n'okporo ụzọ ọlụ n'obodo enwero ọgba aghara dịka isi na nwee ndị mba ọzọ bịa tụalụ obodo Naijiria ọgụ ife ụfọdụ obodo nwekwanụ demokrasi dịka Naijiria si nwe si echekwa onwefa n'ife gbasara mmekọ mmadụ na mmadụ ibie maọbụ ọgba aghara dị n'obodo bụkwa na ịkpọ ndị uwe ojii ife eji akpọ ndị uwe ojii maka na ọzụzụ azụrụ fa bụ maka ịsa anya wee neba anya na ọ bụ na okwu dị n'obodo ka a ebe mmiri si bụ opi ụgbọgọ ife gbagharị bụ na ife niile a na-emelụ n'ọlụ emesi ọkaligo ofu izu ụka o ji mee mana ndị polis apụtara nrosi nyekwa ife na agba mba ụwa ma ọ na-agwa ndị Naijiria na-atụba nekwa ife na-aganụ na ife anyị chọpụta na ife anyị melụ na ebe okwu dị na nsogbu dịnụ etu akwa ọtụtụ ndị na-achị achị n'imo steeti gọvanọ ekwuru n'okwu em ndị bụ sineti na ndị House of Rep na ndị na-achịkwata obodo afụ mpaghara afụ bọọlụ onwerere onye a nụrụ isi nekwo nekwo nekwo nekwo ife na-emenụ ndị igwe na ndị ọchịchị dị aṅaa onye akpala aka ọkọlịkpọtịa ụzọ ọkọlịkpọtịa ụzọ sọsọ ibe a na-anụ bụ ife etilu na gịnị na soshal midia na ekwentị ụmụaka n'ọtụtụ e, ndị setasị ezigbo foto wee na-egosi ụba ụwa ife na-emenụ mana ọ bụrụ ife kwesịrị ekwesị maka na afọ ime adịghị ekpudi ya aka ajụ ife ada ekpuchi ya aka ọtụtụ ndị na-asị ike o oh, na ọmajigo ọmajiro kama na ekpudori ya aka nyabụ okwu kadọ nọ kedu ife setalia kedu ife a na-anụrụ kedu ife wetalụ e, na ndị e, ndị uwe ojii batalụ n'ọlụ kedu ife meta eji wee bụ na ndị ọtụtụ ndị ụmụ mmadụ n'ọlụ onwe fa na-aga na-agala onwe fa ife na-eme gịnị na-agbagburu fa emesịa gọvanọ si na-enwe kọfị ya bụ ya bụ ife bụ ife gwụrụ ike maka na mbụ na mbụ mbụ dịka 1966 67 na arọ niile bido mgbe afọ wee ruo efu kịta ọgụ ọzọ a na-anụ bụ sọsọ etu esi agbagbu ndị Igbo na etu esi etisa ndị um, ụlọ ndị Igbo n'ugwu ma ọ n'ebe ọbụla ndị Igbo biga na-abụrụ a n'Igbo mana kịta nigbo nọ na nsogbu ụdị pụrụ iche so na ife a na-ekwu bụ na ife na-ebe ka na-ebe mana o nwere onye chọrọ ịkwa nwaanyị ukwu ụwa daalụ ịma na ọ bụrụ na anyị na-ekwu ọtụtụ ndị na-ege anyị ntị ndị Igbo ibe anyị ga-asị n'oge ụfọdụ na anyị ndị Igbo na-ada ọ na-ada ata anyị ụtọ ị na-ebe na-etigbu anyị maka na ife anyị na-achọ bụ sọsọ ka anyị jechọrọ okwu ndị polisi maọbụ ndị amị bịazie anyị etibe mgbu na ha ji anyị na ha ji anyị na-egbu anyị na-egbu anyị maka na-egbube na ọgụ mana ka nchetara ndị na-ege anyị ntị na ihe anyị ji ekwu maka Igbo bụ maka na anyị bụ ndị Igbo bụkwa n'ebe uche anyị na ebe obi anyị ọ bụkwa na anyị gere ntị n'izu gara aga na Naịjirịa anyị ga-afụ ihe na-emekwa n'ụzọ ọdịda anyanwụ anyị ga-afụ ebe ejere gbaa ọkụ e, ụlọ nwoke mmadụ ji aka ewe bụ onye mhm. ụzọ obe Yoruba kedu ibe bụ okwu nwere onye ga-akọwa nwụruo kịta nwekwa nke a na-egosi bụ onye bụ onye onye onye ọrụ ubi jere akwụkwọ jee mahadum tụrụ akara ugo amị wụrụ onye chizuru echizu n'ihe gbasatara ọha ịgụ akwụkwọ dọkịta PhD mm-hmm. na-arụ ọrụ ugbo jelu ndị ji egbe achị efi nọ n'ugbo ya o wee ji ije kpesalụ ndị ya nọ ka ndị na-ekwuchitere ha ọnụ bụ ndị otu mieti ala ihe a fụziri bụ ozu nwoke na-ahị e ụdị ife etiri ya ọ bụrụ onye Igbo mana ife ji wee lụta aka na nke ọdịda anyanwụ ka ndị ọzọ ghọta n'eziokwu na anyị na-ekwu ndị Igbo mana ọ na-emetụ ndị ọzọ mm-hmm. epute na m n'okwu tinye ndị ọzọ nọ na mba Naijiria n'ọnụ ugwu Hausa ma ndị a na-akpọ ndị Middle Belt ma ndị nọ na mgbago North ebe ndị ọbụla ọ bụrụ ndị ji ji egbe achị na ma ọ bụrụ ndị amaka ekwu asị na-atọ mmadụ nsogbu ha bụrụ na ha asị na ha achị efi nke were sonye nkata ilu ọnụ na nsogbu ha na-enwe n'izu a maka na na-ekwu na o nwere ebe ebe ọzọ karịa Naijiria ndị na-achị efi ndị na-achị nama ndị emebeghị ka ife akwụsị ma ebe ndị ọzọ niile a na-achị efi na etu esi achị ya n'arọ a na arọ n'ụdị ụwa anyị nọ na ya kịta onye ruo ọchị ojii chịrị efi o nweta ebe ọ ya edebe ya o nweta ebe ọ ya edebe ya kwenye ha nri oge ile ya ruo ọkpụrụ ha pụọ n'afịa ule mana nke Naijiria bụ onye chiri efi ọchị n'ugbo o mebie ife gọọmenti Naijiria ya etinye ọnụ maka nrapụ ndị efi chigakwa n'ọrụ foji dị mkpa ịlụtụ aka nke ọrụ dịka gịnwa onye dịka gịnwa maazị Odeluga lụtụ aka bụ na ọ dịkwara ka ọ ga-ana isi ọra gọvanọ pụtara na ka olulu nkeji iri anọ na mgbede kwuo okwu na ha ma na ndị amaka ekwu na-eme ya bụ ihe mana ọkwa onye si na ha ma na-anụ n'ọndịa maka ekpumekpu mana ha ebido n'itinye anya ịchọpụta ihe na-eme n'ọlụ mana na ya na-agwa ndị mmadụ ha apụtazi n'ezi bido n'oge mgbede wee ruo ọnụ ụtụtụ ka e wee chịkọ ọnya bụ ife ka ahụ ezi ife ife ka ome ime ka egbuo e ọgụ mana kedụzi arụ one ka ọ ga-eji wee chọpụta ya bụ ife na-eme n'ọrụ wee mee ka ndị mmadụ ghọta kedu mbido ya kedu ngwụcha ya ka e ka esi egbu ya mm-hmm. ọzọ bụrụ nke ahụ wụrụ ife gọvanọ kwuru kedu ndị ọzọ ndị ọ na-abịa emere anaghị apụta nnọchi ụzọ si na ha na-ekwuchite okwu eh, ha na ọrụ ọnụ kedu ọha na eze kedu ndị ọzọ nọ ka ndị ọrụ na eze ee eziokwu na mmadụ nwere ike ịpụ jee na redio kwuo okwu ya akatọkwala ife ọjọọ amelụ maọbụ si ka ede na niuspepa ya akatọkwala ife ọjọọ amelụ kedụzi ife unu na-eme iji wee jide onye nọ ka onye bụ onye na-achị steeti ahụ gọvanọ ijidesi aka ike si gwa anyị ife unu chọpụta melụ kedu ka unu si jide ndị na-anọchite anya ụlọ na mba Naijiria bụ ndị senetọs si ha kedu ife a chọpụtara ife mere ife a ka ị ka a ga-esi mee na ọzọ ama eme ọzọ emena kedu ihe ndị ọzọ niile ndị ọ na-abịa emere a na-ahapụta okwu na-azọchite na ha bụ ndị na-anọchite anya ndị obodo na ndị Igbo kedu ihe kpatarụ na ya anụbere onu ha kedu ihe o ji bụrụ na ọzọ na-eme na okenye nọ n'ụlọ ewu na-anwụ Ọbasi itinyela ya ebe a ka anyị tụlekwe ya n'ụzọ ọzọ ka m bidogodu n'izu ụka gara aga a ka na-ekwukwe anyị na-ekwu ihe mere n'ọlụ ma ihe dị otu a mere na eh, ọdịda anyanwụ mm-hmm. ebe ndị nwe obodo biliri si na ndị na-achị eh, ndị niile na-achị atụrụ ọ ndị niile nọ n'ime ọhịa ụnụ ga-apụta ga biri ebe a ga-ahụ n'anya mhm. nke mere na onye isi obodo meghere ọnụ sị gịnị mmadụ anọkọtakwala nye ndị a nsogbu na e, e, emetụ ha aka njinji ga-eji ndị a e wee kwudochie ike si ha ga-apụ enwekwa ihe ihe ahụ ga-eme ya mewekwe ma ndị a nọ n'ime ọhịa na-enye ndụ ndụ ndị nga ha nsogbu ụnụ niile ga-apụ gịnị mere ndị ọchịagha ole gara ebe ahụ ga gbuo mmadụ ndị uwe ojii ole gara ebe ahụ ga gbuo mmadụ ka nwoke a na-ekwu ihe a ndị niile gbara ọkpụrụkpụ chi nga ha enwere ike ha gaa ha na akwụkwa nwa n'azụ kama ha ga-asị ka jilalụkwe na onwe unu maka na achọghị nnọọ nsogbu a hmm. ka m nyekwe gị e, e, chetara gị ihe ọzọ mgbe ndị ụmụnne anyị e, ndị agbata obi anyị na mba mmiri bidoro nyewe nnukwu nsogbu gbawa gbawa ihe niile eji amị mmanụ ọkụ mm-hmm. ndị eh, ọchịagha batara ya dịka ha a ga-agba ebe niile ọkụ ọ ndị isi ha JP Clark aujeleaha e, ndị isi ha niile pụtara sị mba mba mba mba mba mba mba ụnụ agaghị eme otu a hapụ na ụmụazị a bịanụ ka anyị kpaa ihe a ga-eme ha abaa n'ime ụlọ kpaa kpabie were ego chọrọ ndị a ebe niile ajụ oyi elee ihe o ji wụ na oru ha ala ndị Igbo onye ọbụla mara otu esi akpa ike ọ bụ ajụjụ mbụ ha ga-ajụgodu nke abụọ awụrụ ihe ụnụ rụtụrụ aka onye zọrọ ọchịchị cheta chekwe na ọchịchị zọrọ imerihu ọ ndị ndị Abuja were okpueze bunye gị n'isi uche m ga-awụ onye na-asị na e, e, e, oke ọkpa anwụbatara batara anwụbata na-ejigodo otu ụkwụ akwụ ma maragodo ka ala dị hmm. ụdị ihe a na-eme gị mapụta burugodo ụzọ ka igosi na ịwụ odogwu n'agha ichetekwere na ọtụtụ ndị mmadụ n'Imo steeti ekweghị n'ọga iwu onye meriri eh, ndọrọ ndọrọ ọchịchị eji tinye gị o metụdohụ gị n'obi ọ bụrụ na ịwụ mmadụ ihe mbụ ị ga-eme wee ịgagodo jụọ mmadụ ole ka e ebe a mmadụ ole ka e merụrụ ahụ ebe a oh. elee otu anyị ga-esi mezi ndụ gị ka ọ dị mma Onye nọ n'Owere na-atapụ mba eh, onye agagharịla ebe onye agagharịla ebe a sitekwere na ndị mmadụ na-azụ ahịa ndị mmadụ na-achọ ihe ha ga-eri onye bilie n'ụtụtụ gazie ọrụ onye na-aga ibute ihe ma ire ihe n'owere ịgazie e, elekere isii kụọ ime gịnị gị hie n'ụzọ mm-hmm. maka na emechiri gị ụzọ mm-hmm. mgbe ị na-atụ iwu niile a ị na-echekwa otu o si emetụta ndị na-achị ihe e, ihe ikpeazụ m ga-ekwuzi tupu m ahapụrụ onye ọzọ ga-ekwu uwu na ada ama ama ada ama ama enweghị ọtụtụ ndị merela ọnụ kwuo sị ịhụla ihe a mere ihe a gosikwara anyị n'ọkwa Eastern Nigeria netwọk awụ ọzọ ndụ anyị ya bụ ka ngwakwa ọnụnwa na-achị ọwụ naanị n'Imo steeti n'ala Igbo niile chee na ụnụ ji e, e, e, gịnị ọchịchị dị ụnụ n'aka unu ewerele nwayọọ na-ahanye n'aka ndị ọzọ mgbe njinji ga-eji mana n'ọnụ isi ụnụ ka ha niile nọ maka ọnwụnụ mere nsogbu ndị mmadụ ji tụgharị azụ ebe ụnụ ụlọ no ife dị mkpa rili ịjụ bụ kedu onye nyelu ndị uwe ojii ikike ịba ọlụ IG polis kọmishọna na Imo steeti ọmamaka ya bụ ije fajel n'ọlụ ọ tinyere aka n'akwụkwọ wee sịba jebe ọ bụrụ na ọ sịba jebe ọtakighị gọvanọ ọgwara gọvanọ izu na ọnwụkwọ ife na-eme n'ogbe dịka onye bụ onye isi ife gbasara nchekwa obodo n'Imo steeti maka na gọvanọ bụ the chief security officer of the steeti ọma maka ife a maka na ọlụ bụ teritorial distrikti ya bụ ụzọ dị mma ụmụnne ya direct ya bụ na ọ metụtara ya n'ime ebe eje ike ndị ọgụ ya nọrọ ya ndị ikwu na ibi ya nọrụ ụmụnwadị ya na ya maọbụ ndị ọgụ ya nwee ike nọrọ dị na ndị obodo ndị ọ metụtasị ọma ya maka na ife ka mkpa bụ na ife haịfugo bụ na ife niile a na-emesi ma ndị uwe ojii maọbụ mbụ ndị soja ba na-akwụwanye n'ala Igbo onwe akwụghị Igbo lido ọbụla pụtanụgosi na agbakwọrọ ya ya wee kweta maka na ekwesịghị ịdị n'izu maka ọ bụrụ na ụdị okwu a bịa na nke gọvanọ na ọnwa okwu dị n'ọlụ ọ ụdị abụ gọvanọ ewere ekwentị kpọọ ndị nze na eze na ndị ọzọ bụ e, ndị PG ndị ọmaga nọ n'obodo si kedu ife na-emenụ si gwa ife na-emenụ tikpọ ka a wee gbalịba ya ma ọ bụrụ nke ịkpọ polisi ba polisi bara nsogbu adị a na-azụrọ polisi anyị maka igbochi igbochi ji um, ịnapụta ọdachi ọfaluefu nwa bụrụ ọdachi kpọbatara mmadụ ga-anwụrịrị maka na ịnene ụmụ um, ife esetasi na vidiyo poli ndị uwe ojii mgbe ha ji bata ụfọdụ n'ime fa na-agba agba agba ọmapụrụ n'etiti kolta gbaba egbe ị na-agba onye ị nọ n'iru ọgụ mana dịka maazị ọbasi kwuru ọ bụ ofu ife ndị Igbo ga-aghọta na ọ na okoti emerife o ji bụrụ okoti ụmụaka ekporo ya n'ọkọ ọchị ebe ọ bụ na ndị niile kwesịghị ịnọ n'ọchịchị na-edu obodo ọ bụrụ na ha eduru obodo ụmụaka edumeba so na ndị nche ESN eh, e bụkwa na afro mmadụ ka ha ji wee nọchie oge ụfọdụ a na-akọ ọnụ na-asị kedu ife ndị IPOB maọbụ Nnamdị Kalụ maọbụ ndị Mosọb maọbụ ndị a maọbụ ndị a e, kedu onye ga-ekwuli Igbo maka na onwere obodo ga-anọ aghara inwe ndị na ekwu ha ọ ya ka ndị a ji ekwu onye a sị na onye ọ dị n'aka mee na ọ bụrụ ọbara bụrụ nna mana unu nwa bụ ndị arụpụta n'ọchịchị olue na omume mana ọ bụrụ na o kwere unu eme unu na ọ bụ ncha ọzụrụ usoroga na ụsọ ịpụta ka onye ọzọ baa ndị mụ etu esi echekwa obodo chụọ ajụjụ dị ya ma ndị sinetọ kịta oke na ọfịa ngwere n'ụlọ o nwere onye chọọ ịpụta okwu mana ife dị mkpa ka onye ọbụla ghọta na agwọ nọ n'akịrịka maka na mgbe o ji bụrụ na ndị ndị a na ha chi atụrụ bụrụ AK47 bụrụ ngwa agha wee bata ala Igbo elu ejenochie ya ikpa n'obodo ọ nwerozi onye na-eji ugbo ọ bụrụ na ndị be anya ejere ugbo ọ bụrụ na akọrọ n'ugbo ma ọ bụ ugbo emụ efi taa akpụ taa ede taa ji ọ ya bụ na afọ ndị eri n'ala Igbo ọ bụrụ ntụfe nwa si ewetala anyị ụgani ewetazi ụgani kedu ife ilo ndị mmadụ ga-eme ayọtabazie aka nri osi ugwu bịa gbanwe jụzi ibutela anyị nri ọ ya bụkwa na kwashiọka abata n'Igbo ọzọ ya na egwu dị n'ala Igbo ọtụtụ mmadụ na-atụ egwu ịpụ maọbụ njegharị mana na ife na-atụziri n'anya bụ na ndị be anyị nọzi mmadụ mmadụ na-esi ma na-esi mmụọ mmụọ ọ dịka ọ na mmadụ anọzi ịma na ndị Igbo si na afụrụ ka eme eme ka afọ dịka unu isu wee kwuo afụrụzi ka eme maka onwere onye a ga-ebesalụ ọ onye bụ gọvanọ ọ bụrụ onye na-anọchite anya gị ọ bụrụ onye lokal gọọmenti chairman gị ka ị ga-agwa dịka ya ka ọzọ gburu kwuru n'egwu ọ gụrụ ọ sị onye ọbụla zọba isi onwe ọ ọkwanụ n'ịzụ isi onwe a ka eji wee na-akpọ ndị ESN ndị be anyị na onye a na-akpọ nwere ife ọ na-eme ọ bụrụ na anyị chelụ na ọdịmma iwere ọdịmma anyị hafee onye ọzọ n'aka dịka ọ dị na Naịjirịa maka na ajụjụ ijuru e maazị Odeluga dị ezigbo mkpa ọ bụrụ na ihe ha kpara akpa n'isi gọvanọ a na-enwe onye ọ ya ị na-ajụkwa kedu ka onye nọ ka onye nọchiri ya onye nọ n'isi na nke ndị polis nọ na ọlụ? ọ ghọtara ife melụ ọmụ ife na-emenụ onye gwara ya ka eke ọnya na-eme investigeshọn mana o kwere anyị ghọta n'akụkọ ndị ọzọ merụ na tupu oge a maka ife a na-awụ ahụ ọ dịka na-agbanwe agbanwe ọ dịka na-eme ka anyị chetakwala anyị na nke merụ n'Enugwu n'ahụ one na one gara aga ka Buhari bata na-agbara izu dịka gọvanọ si kwuo kpaa akpa sị nekwa na anụrụ ife na-achọ ime o ruzie ka emelụ ọ bụkwazie ndị ya na ya nọ n'isi a sị ya nwoke na nta anyị na-eje na ọ dịkwazi ka okwuo ọdịna ka nke ele ọ fụrụ onye aka ọ kọwalụ onye nya na ya kpagburu mbụ etu a ga-esi mesịkwazie na ọ na abụja ka a ga-esi zite ozi gosiri na o nwere ife dị ya n'aka na ife ọ ga-emenwu ihe nji alụtụ aka maka ndị na-ege anyị ntị ị na-alụtụ aka na ọ bụrụ sọsọ na ọlụ ka ife a n'izu a bụ ka okwu anyị ghọta na ọ bụrụ na ndị Igbo a na-ekpesaka maọbụ na ya na-achọka na ife a na ebe ndị ọzọ na ee eh, eh, na na Ondo Oyo steeti otu nwoke a na-akpọ igbo ọwụrọkwa onye Igbo eziokwu na Igbo bidoro afọ ya na onye a na-eji egbu ụnụ ọkụ maka na ndị ndị ndị ji egbe achị nama ha kwalụ nara ya nọzina n'ọfịa ha rapụbe ha na mkpamkpa ha na-akpa ya ka agba ụnụ ọkụ ọkwa ndị uwe ojii nọ n'obodo ahụ ọkwa ndị agha nọ n'obodo ahụ ka nkọlụ na ndị agha nọ n'obodo ahụ maka ihe mere na Ondo bụ na asị na ndị ji egbeghachi na gburu mmadụ ịnọ nke hmm. otu onye n'ime ha bụ onye nkụzi ibua n'ime ha wụrụ ụmụ akwụkwọ na-eje akwụkwọ na hai school mm-hmm. na mmadụ ịnọ ha gburu nya ka obodo ji wee chụọ ha sị ha ngwa ha na na-enye maka quit notice onye ọbụla naba ya bụ ihe na-ese o nwere onye kwutere maka mmadụ ịnọ egburu bụ mm-hmm. isi sekpu nche nọ na-eji ndị agha Naijiria wee durukwa ndị ndị ji na ma tiefi dubata n'obodo maka na ndị obodo si ha naba ha sị na ndị ji ndị agha bunata ha na ndị ka akọrọ akụkọ na ife anyị gotara na ndị nta akụkọ ji ịtala ikoboko pịakasịa ndị obodo arụ iji gwa ha na ha ya anabata ndị ndị ji egbe achịnama o nwere mgbe e ji isi na-ekwuo na anyị jidelu ndị ji egbe chinama chọpụta na onye n'ime ha gbagburu ndị mmadụ oh. wee wee wee mee ihe dị etu a ma ọ tinye na nga ma ọ wụnye ekpe ikpe eziokwu na-asị egosiri ụfọdụ ndị sịrị na ndị awụwa ndị a na-apịa koboko egosiri bụ ndị ndị ji egbe achinama mana ụfọdụ na-ekwu na ife ahụ a na-egosi awụrọ ha nọọ ndị bi obodo ka a na-apịa ịtarị ọ ndị ndị a si ewu ndị ife na-ewute m na ya ka nkụ ọ bụrụ na ịkọwa kọwa maka civil rights na etu ndị amị maọbụ ndị polisi kwesịrị iji wee hazie ndị ha jidere n'iwu obodo maka ọ ha awụ ọkaikpe ọ ha awụ ndị ya ama n'ikpe ọ bụrụ ha wụ ndị ya e, ife ha kwesịrị ime ejide onye ọwụ ọ bụrụ na ijide ejide o sie ike ijide eke ya e atụọ ya ịga kechie ya aka wee debe ebe ọ kwesịrị ide ọ bụrụ na jel kwụrụ ebe ọ bụla ekwesịrị ijide wee ruo mgbe a ga-ekpọta ya n'iru iru jọji iji wee sị nekwa ife omerụma ka ọ ya esi mee ọ bụrụ ha ka ọ dị n'aka ebe ịtara mm-hmm. o nwere onye ziri ha ọ bụrụ ha ka ọ dịrị imerụ mmadụ arụ maọbụ igbu maọbụ maọbụ ịbọ ọbọ mm-hmm. ihe o ji ewute anyị bụ na ọ bụrụ maka kọndọkt ndị polis maọbụ ndị ahụ na-amị nsogbu nọọ na isi sekpụ ntị bụ na ife a na-asị ọzọ emezina na-eme kedu ihe bụ na ofu ndị nọ n'ọrụ ga-eji ife amalụ dịka ihe mechiri n'iwu afọ iwu na-agagharị obodo n'etiti efifie sị na ha ji achịnama o nwere onye ji egbe achịnama hmm. nke ka nke ka ha ga-esi welụ ife ha ji akpa ego bata n'ọrụ ubi mmadụ mebie ya ana na-efu ihe mere ma anụwa ọgụ emere ma ndị nke a na-akpọ m ihe tinye ala emeghe ọnụ kwuo ife nyụọ nsị n'ọnụ hmm. obi hmm. ka ha ọ bụrụ na ife onye ala na-agba egwu n'etiti afịa ma mmụọ na-etiri ya udu nọ n'ajọ ọhịa mana ndị be anyị na-ekwu maka onye ala sịkwa na ọ na onye ala chịrị akwa ị na-awụ arụ onye aka lachiri akwa gbaba ọsọ na ịhapụ ya maka ịchụbi ya na ndị mmadụ n'anya nwere onye ma nke onye onye nwe onye ala ihe anyị ji ekwu bụ na eso m na ndị na-asị Eastern Security Network bụ ihe kwesịrị ịkpa aba. ma ọ bụ ọnọdụ ha na-achọ iwelụ na etu ha ga-esi nọ na etu ha ga-esi wee chekwa bụ ihe kwesịrị ịma kedu onye na-eme kedu onye onye nọ kedu ndị ha bụ tupu anyị asị na ndị a ka ọ dị n'aka mana ebe ọ bụ na okenye nọ n'ụlọ ewu ama abụ na ọgbụ oke ife mmadụ ga-eme dịka m si kwuo na mbido ọ bụrụ na afro ka e eme ka afọ anyị eburu ejeje mba ụnanị ya esoro owere anyị owere anyị ndị njem ọrụ chukwu azụ ike ewere nwanne ya ndị Igbo tụrụ ilu si onye ji ego kwa nna ya ụdị ọkwara agwụ hmm, ịbata n'ala Igbo ịbịa ee eh, enwere ọhaneze hmm. a na-akwụgharị akụ ekwe ha mapụta ọhaneze ọhaneze ee eh, eh, akwa ele ụbọchị ha gara gaa ụtọ onwe ha n'ama zọọ ndọrọ ndọrọ ọchịchị girigirigiri ada akọgheri onye etinyere etinye agwa gị nọ ndị Fulani wepụtara nọọ ha na gọvanọ Imo steeti akpaala ka etinye onye a ndị bụ ndị Igbo enweghị olileanya na ọha na eze ga-abara ha uru gị wepụ ọha na eze bịa na ndị na-achị obodo ma na enugwu ma na Anambra ma na Ebonyi ma na Imo ma na Abịa gwa m otu onye na-achị obodo ndị ndị a na-achị achị ga-elekwasị anya sị ee ekele dịrị Chineke onye a na-achịta obodo ọfụma mgbe ihe ga na-eme ihe mee gị gị tụgharịa enweghị ele ebe inye aka m ga-echi bịa ndị Enugwu eh, ele nga ndị a gara gbuo gbuo gbuchaa ka a kpachara ya ahụ ọ na ha alaghachighị ga gbukwuo mmadụ ọzọ n'otu ebe ahụ mgbe eh, eh, ndị ụmụazị na-aga ngagharị iwe na-ekwu okwu IPOB egburu n'Ọnịcha egburu n'Ọka egburu n'Aba ndị okenye ele ebe ha nọ mgbe a kpọrọ nchịrị ndị agha gaa n'afara ukwu tisa obodo gbuo ndị egburu na-egosi na soshal midia ebe a chịrị ụmụazị ụmụ okorobịa manye ha imi na pọtọpọtọ ha ṅụwa mmiri ide ele onye kwuru okwu ọ naanị osisi ka a ga-agwa lekwe anike a na-amị ka abịa gbutuo gị ya nọrọ ofu ebe ya ihe m ji ekwu ihe awụ na e, ọya ka m jikwa kwuo mgbe ọzọ zasị omume ndị na-achị ala Igbo na-achị na-achụrụ ụmụ Igbo tụpeghebe IPOB tụpeghebe ESN tụpeghebe ihe niile a na-adịghị ụlọ mma n'obi ọnụ butere ihe ọnụ na-ebubata maka na-achị obodo otu jiri eji ọrụ na ụnụ ga-ewere e, e, e, responsibiliti enyere ụnụ mara na ọkụ ka a gụnyere gị mara otu ị ga-esi chekwa obodo gị ka ọ dịrị onye ihu mma dịrị onye azụ mma A aga ha na-akpa ụdị nkata echi gị hụ ha ha mapụta ee ọnwụ ụmụ anụ ọhịa onye eme ngahachi elekeke eleke bugodu ụzọ tọọ onwe gị ụta n'ihi na ọ bụrụ na gị wụ gọvanọ echiala obodo gị ka ọma elee otu mmadụ ga echi buru egbe bịa n'obodo gị gbọgbuo mmadụ kwere ike ị gaghị atụpụ ọnụ ụmụnna gị sizie mba ihe a karịala e, e, e, gị nweta ume dịka maazị Odeluga kwuru ọ bụrụ nnọọ na ike adịghị gị inyere na-efe ka onye ọzọ bata ọ bụrụ na ike adịghị gị nyefee ka onye ọzọ bata ọtụtụ ndị ọ na-anụ ọkụ imeji ala Igbo nọ ụnụ awụrụ agada gbachiri ụzọ gbachie mmadụ agaghị aga agaghị echi n'ihu unu gafee gwebata ìhè ka ọ dịrị onye ihu mma dịrị onye azụ mma ọ ya echi echi ala Igbo nwuru ọkụ akpọwa ụmụazị akpọwa ha all these uh, uh, uh, gịnị youth that youth that youth mana ụnụnwa ụnụnwa nọ n'ọchịchị mebiri obodo ọwụwarakụ ahụhụ mere ngwere butekwu anyị ọrịrị ịmaka ka o si wee jọnarị jọzie njọ kịta ma ndị ndu dịka ndị ụka bishọp onwere onye anụrụ onye ezinụlọ isii nafa abụọ nwere ozu tọgbọfụ befa n'ọlụ hmm? isii mụ ha maazị onye e nwaanyị ukwu ụwa mana ofu ife igbo geenụ ntị maka a si na onye mara asụ ọsụa n'ikwe hmm? onye agbara asụ ọsụa na ala hmm? ife gbasalụ ụdị ọchịchị anyị nwee kịta ike dị n'aka ndị a na-achị achị demokrasi nna nna anyị fa bụ ndị bidolie tupu ụwa amadoli maka ya kpakpọli na ọhaka maka na onye ọrasilu ọmalisi ada enwe obodo enwe obodo bụ nke ọha ọhaka ya bụ mgbe ọbụla si Igbo wepụta mmadụ biko nụ na aka ya na aka pịa na ịsaa chọbanụ mmadụ onye bụ mmadụ ịma ibe bụ na asị na mmadụ bụ mmadụ onye nwere uche nwee akọ nwee uche nwee obi bụrụ onye ụjọ ada atụ machi achịkwa obodo bụ onye ga-ekwulu unu maka na ife dịka ife na-efe egosi kịta bụ na Igwe enwe ezi onye na-ekwulie ụmụ igbe enwere ezi onye na-ekwulu fa n'ime ndị niile fa mere na farọpụta ee m ọ bụrụ na onye unu chọpụtara na ike na mgbe maka na igbo si na <laughs> ọkụkọ a na-elozokwa onye ekwoli ọdụ na mmiri na na-efi si na efi enwere ọdụ eh, na na-achụrụ ya ijiji eh, mana onye kwe dị ekwe mana mgbe ọ lụrụ elekshọn ụmụ ikolobia na-apụta tie tube agbụrụ, unu tisie agbụrụ ee eh, egobie unu kee akpa rice kee ntọrịka kee jọji ụmụ eyilu yunifọm pụta kwee ukwe onye gagharịsịa oje chịkọrọ vootu zue atụsịa pịa pitọkọ ifa ụbọchị orue na omume ụbọchị ọ ga-ekwuru unu ọsị na ọ bụrụ unu tirie na ya goteli ya egote ọ na-emife gụrụ ya mmadụ dịka hope ụzọ dị mma akpọda ya ọsị nọ ndị Imo steeti irie n'ọkwa nwere onye eze onye agwana m ka ọ bụ ọtụtụ ndị niile na-achị unu bụ eze onye agwana m mana ụbọchị ofe ama na ọ bụrụ na fa mere ife ha kwesịrị ime unu eme gịnị unu ikike ya nwoke nataba nwaanyị nataba ala ike na ọkwere ome ga etinye onye ọzọ mgbe afọ agbanwe na mbọsị ụdị ife a mee ahụ papụta solunu na-akwa akwa dị ya so na-eti mkpu jụọ ese maka ife a mee na ọlụ abụrụ ife a ga-ekpudo aka ekwesịrị inwe ndị bụ ndị a ga-arọpụta ajụọ ese kedu ife mere ebe a kedu ndị ikpe ma kedu ife melụrụ kedu ife mere ebe a kedu ka esi bụ ije a ọ bụ ije akara esi na Owere wee bido ọbụ ọ bụ nke si na Obinze bido ọ bụ nke si na eh, Dị. DPO district ọfisa um, uh, DPO na ọlụ bidolie ka ọ bụ esi Abuja ka amalụ ebe mmiri si bụ opi ụgbọgo maka na ọ bụrụ na ajụrụ ajụjụ anyị agha ama maka na kwesịrị ka anyị mara ife mele ebe afọ ụmụaka ọlụ ya, ndị uwe ojii kpọ wee pụ ndị nọ n'obodo ndị ọlụ fanachiatago fanabụfa kịta abụfa na abụfa dị na fa alarụ maọbụ eji ofu anya alarụ ụla maka na o sikwala ike kịta ka ọrịa nna ọfụ ịma na a sị na oke anwa na anwa tapụ akpa dibịa ka dibịa ghara ịnwa anwa bụ oke ọnụ mhm. mana afọ m na oke na-atapụ akpa dibịa kwa ụbọchị kwa ụbọchị <laughs> mana ihe o ji adịka ife <laughs> o ji dịka oke ọnụ anafri bụ na-emepa akọkwanyabakụkọ akọlụ nke Enugwu asị na onye na-achị gọvanọ na-achị steeti Enugwu ga ajụọ ase gbaa mbọ mee ka achọpụta ka ebe nka emechaa ọga Omee na Anambra steeti mgbe gọvanọ Anambra steeti kọrọ ya etinye na ndị miyeti ala si n'ọlụ n'izu o wee ti ha na kabinet ya na ọ bụrụ na egbuo mmadụ eweta 1 million egbuo na ma ya nwee weta 500,000 ekwucha nke ahụ anyị kọchaa ya si mba na ihe anyị kwesịrị na gọvanọ Anambra steeti kwesịrị ime nke a ọ nke Ezu River ka a ga-akọba ka nke kedu ebe kwa ụbọchị ya na-akọ ofu akụkọ a emechasị n'oge ruo na ndị mmadụ onye nnewi sikwanụ nọ mmadụ si edo nwee nkwọ ife ọpụtawụ ife ya maazị odelga na-ekwu ya bụ na ọra ka ọra nwa obodo ọ bụrụ eze onye ka moroko mmadụ ka ji wee ji kọla ya akụkọ n'egwu wee kọọ maka eze ndị idu wee eze nzuzu site na nwaanyị mụọ nwa ụbọchị afọ akpọtala ya mana nwaanyị na-atụrụ n'ime na-amụ ụbọchị afọ o ka nwaanyị tụrụ ime ji ịmụ nke ịnọ ọ bụrụ na ụbọchị afọ nwaanyị kubighị maka ọmụọ kwa ụbọchị eburubu n'ala eze o wee sị na nwoke wee gburukwa nwunye ebuzela eze si ya ebe i siri na amụọ nwa ụbọchị afọ akpọta agụ na ọnwụkwụ mmadụ nwụkwa n'ụbọchị afọ dịghị akpọ ife nji ekwu ife abụ na ndị a nọdụ n'ụdị na ha bụ ndị na-anọchite anya ndị Igbo ma ọ bụ ndị nọ na ha na-ekwuchite ọnụ ndị Igbo na Abuja ma ọ bụ onye nọla ana nọchisi ike na steeti nọnya gọvanọ nọnya onye awa wee kwuchie ọgwụ na steeti ụnụ nọ kịta amụ nwa ọnwa ụbọchị afọ na-ewelụ ụmụ mmadụ anwụwa n'ụbọchị afọ unu ga-eri maka na a, unu ga-emu ntị unu nwe obodo dịka nsi kwuo, onye Nnewi si nọ mmadụ siri edo nwe ụnụ unu mma mmasịlụ gọvanọ nọnyeghachi ụnụ ụbọchị ụnụ chọpụtara na ọ na-achị ụnụ ọfụma ọ wụrụ ife ụnụ chọrọ unu nwere ike ikwughasị ife unu kwuru oge aga na-aga na-asịzi ha kedu kedu unu jụpụtara nke a kedu ka nke a si mee kedu ka unu ga esigwa anyị nke a isi mmụ mee kọfị aghọta ịghọta ife kọfị nwere kene dị chukwu na ndị mmadụ na-ege ntị nyara kọfị kedụzi ife melụ kedu isi ya ka ị ka a ga-esi wee gbochie ka ọzọ ghara ime mhm. maka na ọzọ ga-eme adị njọ ụbọchị ọ na-adị njọ na-aga n'iru mhm. oge ruo na ndị mmadụ ga-eji tụgharịzie kama ị na-eche gọvanọ ka o kwuo jụwani ya ajụjụ tọwani ya ife n'aka nọdụnụ n'iru gọọmenti haus ya ọ bụrụ na ọ zara ajụjụ ya apụna kama ya nya rituo ka onye ma etu a ga-esi wee mekwa ya banye ọ bụrụ ọsọ gọvanọ ndị na-anọchite anya ụlọ na Abuja kedu ha ebinye ọtọ jụọ ajụjụ na Senate Chambers ha emepụta n'iwu ga-eme na ọzọ ama eme ọ bụrụ na ha mebere oge a ga-eji nọchido ha ala mee ka ha ghọta na e, e, e, ife a na-ele ntị oke na eke ọba meenụ ka ha ghọta maka ha ghọtara hmm. ndụ ha na-ebi dị iche ọ bụrụ Naijiria unu bi ka ha bi ọ bụrụ ọrụ ibi ka ha bi ọ bụrụ Imo steeti ibi ka ha bi ha bi na Abuja mmụọ na-etiri ha udu n'ebe egwu a na-agba nọ n'ọfịa ọzọ ọ nọrọ n'afịa steeti ha nọ ya ike agwụna m oge a na-asị gọvanọ mee nke a ịchọpụtara n'aka DPO ịchọpụtara n'aka Abuja kedu ife mere ife a ọ bụrụ na mmadụ chọrọ okwu na steeti ọ bụrụ na nwata kwafuru mmiri ọ ga-adị mma ka achọpụta ọ bụrụkwanụ na ite ijiri nwata aka ọ ga-adị mma ka achọpụta mm-hmm. maka ọ bụrụ na a mara ebe nyawo e, e, mmiri bido mawa anyị ama ebe ọ kwụsịrị ọ bụkwa na akwọrọ ya kịta ọ gafee n'ọbụ ọkwụ ọ na elu erute n'ikpere ahapịa ọya erute n'onu oge ịkwọ mmiri a na ha aga ewu a ewu uwe anya si eruna tọch batrị a ngwana na ya oge eruo na a ga-ejichegharịa maka ọ bụrụ na a na-agba a agba mbọtụ ọnụgwe agba ịbọtụ ọnụgwe ha ga-echenji taktiks na ọ bụrụ ogwe ga a akụ ọkụ etu a ka m si ya. mmanụ oge anyị na ha erule ọgwụkwa eh, maazị ọkaigbo ya asị kwarapụ kwarapụ oge <laughs> erubele mana eh, ibe dịkwa ka nwanne ya mm. tupu anyị achịkọ okwu mm. maka na ndị <laughs> kedu nke a ga-ekwuru anyị dị nsị na ndị nọ n'ala Igbo bụ ndị aranyelụ ọlụ ijele obodo ozi na-eme mpụ anyị ga-akpa maka ya ka a rapụrụ bụ ibe gbasalụ nwunye gọvanọ Anambra steeti balụ ụgbọ ofe nnu wee felobia obodo oyibo ka a bịa gbaa vaccine covid gbasịa ebe olurie o na mba Houston wee je na-eke ekike na-etu ọnụ na Facebook etu ya si wee bịa gbaa vaccine ọ bụrụ mpụ maka na enweghị ifele ka ọ ga-eji bụ na ife imerụ ọlụ ndị obodo na ife imerụ ichekwa ndị obodo maka ụdị ọnọdụ ịnọ na ya ijee na mba ọzọ bọọlụ na-abụ ike na-egosi na unu bụ ndị omekịtọlọ na ọ unu abụrụ ndị nwere ize na unu abụrụ ndị nwere egwu na unu abụrụ ndị ụjọ na-atụ ma ọ bụ ọnọkọta emekata ife asị ka emekwa maka na ife dị ka ya bụ na ndị niile a na-achị n'ala Igbo ekwetara na mmiri ọkụ na-egbu mbe maka onwere ya na-ajụ ese everybody nọ na isi ọrit mana ọ ga-elugo mgbe a ga-eji jube ese jube ese na-asị nwoke kedu ife imelụ ụbọchị dị etu a ụbọchị dị etu a ozi a kedu ife ebe isi jela anyị ya ọ bụrụ na ichetara ya n'ịma nchi ọzọ n'ịma nchi ọzọ ego niile a na-anakọta kedu na-efu ife dịka na ọlụ ụmụ mmadụ a eji ugbo maka na na ndị ma eji ala ma ndị jihad ndị oluchiegbu ya nama nọ n'ịkpa polisi alụ ọkwọ ndị be anyị na-atụkwa ego lụọ polis steshọn ụfọdụ n'ime anyị onye nata onye obodo o fụ polisi DPO anya o wee tinye ofu onye uwe ojii obulodo odobe egbe gbakfọ nọrọ n'iru motie na-akwụgharị anya na-agbanye nke ọpụta n'ụzọ ọkwụsị ịchịma aka na akpa nye ego mmiri oyi mana ụbọchị ndị mee iti ala si ha bịa tamie egbe gbaa agha mana ndị unu na-ekui mmiri ndị unu na-enye nri unu na fabi n'obodo mana fee fụrụ unu n'anya ya na ịna-anya ọtụtụ ndị na-achị achị n'ime ndị amị ndị polisi afọ ndị uwe ojii akpọta n'ọlụ onwere nwa afọ Igbo ị ga-afụ nọ na ya ga-abụ ụbụ na ọnwa ife meenụ o je asụa n'onu n'onu maka a sị na nkwụfu onye ọma omegịnị kedu ka e ga-esi bịa n'ala Igbo ịkpọlụ ndị amara omenala ị bịa kpọlụ ndị amara ife na-ehu obodo ịma ife bụ na nwaanyị kọrọ akpụ ewu efi wee taa ya mana nwoke kọrọ ji alụ ka ọ bụ e, ewu ịta mmadụ igiri isi nwoke anọla agụụ a na-agụ ya ọ bụrụ ego ka ọ fụ ọ ga-eji golu nri nke ọ kọrọ akọ onye ije welu n'ubi maka na a sị na onwe ndị nọ n'ịkpa na ije ebe afụfe ebele onu gwa m mgbe o ji bụrụ na ala Igbo bụkwa ebe a ga na-ata efi ga na-abịa na-ata afịa debe na efi unu na Jos debe ya na ugwu unu anyị nwere ndị kaikia bọs ga-eje butela ya na ịchọ Maazị ị nwere ike imechila ya okwu ihe mụnwa ga-ekwu n'ihe a otu ihe dị m mkpa ikwu n'abalị a ile anya ihe a mere n'ọlụ ọtụtụ ihe anyị ji na-ahụ bụ ihe pụtara na soshal midia ama m na enwere ndị na-ege anyị ntị ọtụtụ ndị na-ege anyị ntị bi Naijiria biko unu ga-eji ọwụrụ ịkụziri ndị ọzọ ihe mewe ọ na-adị mkpa ka mmadụ nọ ebe ahụ tete ya ọfụma kọwaa ya ọfụma ụwa ghọta ọya ya onye mbụ m chọrọ ikwu n'ihi na ọtụtụ ihe a na-egwepụta ị na-ajụ ihe ele mgbe ihe a mere ele ebe ihe a mere gịnị na-eme ọ bụrụ onye na-eti chai chai chima egbuo Jizọs look at enweghị onye ghọtara ihe ị na-eji bikonu ọya ya bụ ihe mbụ anyị niile gbakọ ọnụ nyụọ mmamịrị ya gbara mmadụ niile ụfụfụ mhm. nke abụọ awụrụ o ruole mgbe ma anyị nwa e, na-anọghị n'ụlọ ma ndị nọ n'ụlọ na-ahụhụ ndị nọ n'ọchịchị o ruole mgbe anyị ga-achọwa ụzọ anyị ga-eji jikọta chekwa obodo chekwa obodo n'ihi na o doole m anya na ndị a nọ n'ọchịchị si na ha na-achị ala Igbo enweghị onye n'ime ha ọdịmma ndị Igbo n'aka eche m ugbu a ha niile na-azọgodu Igbo prezidentị hmm? ya wụrụ ya sị ọkụkọ na-ere aka na-ere ụkwa asị na ọ na-aha mmanụ ihe na ya ọgwụ ka anyị mara otu anyị ga echi nyere onwe anyị aka mejie obodo ọ dịrị anyị niile mma Igbo na-ege ntị oge ruo na anyị ga-eji wee rapụkwa nyawa akụkọ ka ọ dị ụbọchị ọzọ maka na ọ bụrụ na anụ gbanata echi bụ nta ihe anyị kpara maka ya tata wụ nkata anyị bidoro n'izu gara aga ọzọ emena dịka isi si baa o sitere n'izu ndị otu izu ụmụnna kpọrọ ọtụtụ ndị nọ na Naịjirịa anyị akpago ụdị nkata kpara ebe a mana isiokwu ahụ bụ ọzọ emena ka a na-ekwu ya bụ ọzọ emena anyị wee na-afụ ma nke ka ọzọ na-eme mana o nwere onye dịka ọ na-ege ntị ọ dịka na okenye a nọrọ n'ụlọ mana efi na-enwere ọdụ dịka maazị Odogasi kwu ọchie na-achụla ijiji ka anyị tinye onwe anyị anyị n'aka bụrụ ụwa esi ike na ọ ga-azụ anyị ebe ọ bụ na ndị IT n'aka adịghị m ihe ha kwesịrị ime eji m afa ndị mụ na ha nọ n'izu na mgbede a maazị Odeluga maazị ga maazị Ejike Mọbasi wee na-asị ụnụ